oge ndị igbo nụọ igbe nụọ ugwu mba nụọ oge ndị igbo nụọ igbe nụọ ugwu mba paniela mụnwa bụ ọsọ ọfịa nwa ezigbo nwa nwaokori na-asị gị ife abụ ugwu mba kwanyere mba anyị ugwu kwanyere igbo ugwu ugwu mba Kwa tukudumu mwaka waka na ekili anyị ihe ya bụ Um, e, etu anyị si ghọta ya ka anyị si ghọta ya ahụ nnukwute omenala jikọtara ngabanaba izu ọgọ obi n'ụlọ na obi n'ama ma ọ obi n'ama nke obodo oyibo ah, ọ bụrụ na emebe ya bụ ikeji ya bụ ikeji wụ ihe ọ kwadoro iyi ike ya wụ mgbe anyị ji eme ihe ubi mana ugbu a ọ mgbe eji etizi mmọnwụ ka wụ. akpọọ ya nọ ihe ubi ahụ ikeji ee arụchagwuo ihe na-ekezi ji because na emegwo de harvest na ọka ewere nwere ya maka ihe ubi ya e mere ọkwa na ya a na-etizi mmọnwụ a so n'ime iti mmọnwụ a ọ bagwo na eh, ọbara ọbara nwa noma eh, etu ọbụla ọ sọrọ nwatakịrị ya ha ọchọwụ na ọsọrọ okenye ahụ ọchọwụ na ọsọ gụwa akwụkwọ ọsọ na ọsọ ọgụ ba ụba ike ejiwe ihe jikọtara anyị niile nwa afọ bụ ezigbote nwa afọ ndị izuọgụ nwụjuru mmiri ala nne ya ahụ amụrụ na izuọgụ ma ọ n'obi n'ụzọ ma ọ n'obi n'ụlọ ya ama na onwe ihe ya eme na ihe ha nata ịnọta ha ị mara na onye ahụ o na ahụ adịghị ya ma ọ na-akpa ya agwachaghị ya eziokwu mana ọ na-akpa ụgwọ ya eziokwu ahụ dọghị ome ihe ya eme na ịma nnata makwa na ọ bụrụ na ibi n'ụzọ ana bekee ndị ana bekee na-anatakarịkwa karịa dị ndị nọzi n'ụlọ o wee were ya dịka ya wee kwụsịrị dụ nwa bụ ọsọfịa nwa ezigbo nwa okori na-asị gị ife abụ ugwu mba nke afọ a ịma na ikeji anyị abụ eh, omenala eji marọ ndị zọ so ọ na every year a na-afụ ihe dị iche so nke 2022 a di more than special so and eh, ịwọchi ya onwe onye ji egbe ọbịa nwe onye ji mma ọbịa nwe onye ji bọtụl so i na-eme ihe peacefully and everything na off ma nwa ebe a na-anụ ọgụ so ọhịa ji ofu obi eme so nke 2022 awụ ọ pụrụ iche kedu mgbe unu na-agba ịdọta na nakwa mba like ụlọ oriri na nkwari anyị nwere ọkankụ ọ nwere ọkankụ so ọ wụ na ibu ka online like ndị otu anyị anyị nwere nwa ma extra anyị amalaghị ego ọ only want accommodation. It is funded. We give you accommodation. And make sure you, I, I make it more, more than comfortable every year. You understand? So, and uh, and uh, this uh, our Ikeje Friday it na they put na-ebute They put na more. Only ọ before onye before anụ maka ya ebe ever, ka unu ga-emit unu eme change number and from the business ebido so only put ebute more progress you know what I mean and uh, ọganihu o nwere ka efu nwanne gị na-akpọpụ nọ nwanne gị ụlọ afụ na mmanụ nwanne and ndị izu ọgụ na anọta anyị valụ ike eji mọ na ndị ọda tins kpatara na iwe onye ọrụ oyibo ị na-ana liv ị ga-ana ike ikeji enwere whatever ị na-eme ọ ike ikeji ka ị ga-ala ka ị nana liv gị so anyị ejiri egwu egwu and ka anyị na-emechakwa ya ụmụ mmụọ mmụọ mmụọ mmụọ because oh, we inherited from our our grandfathers so and ọ gaghị abịara aka anyị nyụọ so every year ọ na-eme more progressive than what it is now yes. opurobios igwe ejenga. ama na ụfọdụ ndị be anyị na-aga obodo oyibo ịga kirie ụmụ ihe kanival a na-eme n'obodo oyibo nke a bụ nke anyị eh, maka atụ ụmụ anyị ịfụ ụdị mmadụ dị etu a nke a na-eme n'ime obodo nke a bụ nke anyị kedu etu unu si eme ka a kwalite ya ka o yie ihe karịa ka ọ dị maka na etu o si ede ude anyị tụrụ anya na-apụta enwere onye nwere ike isi ebe ochi bịa ebe a ndị obodo oyibo a na-abịa ebe a na dị ka oge usi ka izu ụka na-abịa ebe a na-afụ mma nwaanyị ọ ihe mere eme um, ike ejiri ka isi wee hụ ya uh, wụ ihe okonobi na ọ bịa mee ndị niile nọ n'obodo oyibo wunde ndị izu ọgụ na onye nọtawa ọkpọrọ enyi ya onye nọtawa ọkpọrọ ee uh, ndị ọya achọ ka ha bịa hụ ya maka na ịbịabeghị e, ya na-akọrọ gị ihe ha ama ọnwụ na ịbịa ha ya ahụ na-agbalite kwa ihe asịsị pụta ka ị Ikeji ah, anyị na-eme na-atụ anya na Ikeji n'oge na-adịghị anya ọ ga na-akpọbata ndị mmadụ n'ebe ihe niile dị iche iche ma ndị ọcha ma ndị ojii ebe niile dị iche iche ha na-abịa maka na agazeti gwa Ikeji na National Festival ọ ihe ọma ka ọnwụ a na-akwado anya na Ministry of Culture and Tourism ga na-eme ka Ikeji a na-awụ ihe ga na-ebute tourism na ala Igbo chachachachacha igbo kwenu onye unu anụ ọnụ ya wụ ife kosta biko ana m asị onye ekiriwe bụ ugwumba ya ekiriwe ugwumba maka ugwumba bụ nke anyị ọya ka anyị ji eme ọnụ ugwumba na na ndị izọgụ ana m asị igbo kachan ọ ga-adịrị anyị na mma kedu ụmụ ihe ndị ọzọ ụmụ ihe mgbanwe ndị ọzọ unu tinyegoro n'ime ime ka ndị mmadụ wee nabata ya karịa dịka a nabataburu ya na mbụ E, ihe eme na ọ misconception people na-enwe na ikeji wo na a na-agwọ ọgwụ ma ọ na-egbu mmadụ mba ike ikejiwo ihe ọṅụ ikejiwo ihe obi aṅụrị a na-eme aji enyere onwe anyị aka like e, only the obi aṅụrị a ga-enwe na 2-3 days bp ana everything ana so o ihe dịka ịgwọ ọgwụ donia hmm. ya bịa ma enjoyment just like etu esi eme na krismas ịghọtagwo omeghị onye na-egbu mmadụ omeghị onye na-agwọ ọgwụ ihe niile aha a na-ekwu bụ na a na-agwọ ọgwụ na ntị ka nna na mgbe mbụ ozikwe ha ihe ndị ihe ụwa chọzi na-abụ ee obi aṅụrị eji enyere mmadụ aka iru pụọ ha n'iro ịhụ ka ha si agagharị onwe ihe idobere ị bịa rie abịagwa edowere eh, eh, rie bịakwura nke enyi m nwoke onwe ihe o dowere anyị erie ịnọ ugwu mba ee eh, ụmụ ụfọdụ omenala ha ka na-eme nkịta? ekịta kemogoro ụmụ mgbanwe agbanwere ọ kachasị na nke akwa ee ya eziokwu a ka na-emekwe ya because ihe awụ omekata ejije aha bịarụkwa otu ntị ejije emeghe a ka na-eme ya mana otu ihe m chọrọ ime ka ọha na eze marawụ na ọ wụrụ mgbe ezi si n'ukwu ukwu aga mgbe izu ọgụ izu ọgụ ọ na-awụ emechaa ihe gbasara ikeji gbaa ka eji agụ ọgụgụ mmadụ one ka na mmadụ one na-agwụrụnụ ndị nwụrụ anwụ mana ihe gbasara ọtụmọkpọ ihe gbasara ọgwụ mma sị na ọ gbadatogo enwegwo a lot of uh, improvement mana aka na-amakwa aka like ịtọ ebuna na ewere eri eji akpụ isi amakwa ebuna onye obi kara ịtọta aka ya atụ ya atọ atọbe eh, mana ọwụhụ nọ kwa ahụ ka a na-eme ya ọ na-adapụta adapụta mgbe ndị na-eme ya ji kwadote ewere sinekwa ibe ya ahụ ewee ozi mba kwuru mba onye obi kara n'ihe na ọdụ n'omenala ya dị tọrọ so onye bikarụ aka aka na-agbaji aka ụmụ nwaanyị ewefụ ihe akọrọ jiri ohere a kene ọha na eze ọ ndị kwadoro ịbịa mana n'ihi otu ihe maọbụ nke ọzọ ha enweghị ike ime ịbịa nke afọ a ana m ekene ndị niile bịara ikeji a ma ndị na-abịa hụ kwadoburu ịbịa ndị niile bịa na ụkwụ ha ji bịa ka ha ga-eji na ụkwụ onye ha akpọ ha onwe ihe ga-eme ha maka na mgbe mgbe ọ na-awa onye bịawa ikeji asị na ya akọ ya ọgwụ onweghị ọgwụ a na-akọ ihe a na-emewu ihe okonobi ọ ihe kọlchọ ọ ihe omenala ndị na-abịa nwuhu ọ ọgbaghitekwa aha ọzọ eprel aha ọzọ anyị na-atụ anya na ha niile ya abịa zuo ebe a ọ ya uzuzugbe zuzugbe ndewonu anaghị atọzi ebune ọ ihe meburu na mgbe mbụ anaghị emezie ha ọ mgbe ahụ ka a na-asị na ebe ike ji akọchie gị ike mana o nweghị ụdị ihe ha anaghị emezi ha ndewo mụnwa bụ ọfịa nwa ezigbo nwaokori na-asị gị ife bụ ugwu mba kwanyere mba anyị ugwu kwanyere igbo ugwu ugwu mba ezi ekele m nwere inye ndị enweghị ike ịnọtanụ bụ na ana m ayọ chineke olise pụrụ ihe m ihe niile ka o meelu ndị ahụ enweghị ike ịnọta ka ọ dị ha nwee ịnọta ọzọ na nke ọzọ eyi eme ee ụfọdụ chọrọ ịnọta mebi ọ bụrụ na ha enweghị ego moto ụfọdụ chọrọ ịnọta ọ bụrụ na ahụ adịghị ha ịghọtagwo ka onye anyị ọ dịrị anyị pọsịbụl ma ahụ isi ike ma inyekwa ihe anyị eji wee mie ka ọ na-ada ụda gịnị bụ Ikeji kedu ihe o ji dị iche na mmemme ndị ọzọ ọ dị ka ọ bụ mmemme ekeresimesi ndị arụ ihe mere n'ụwa na eh, Ikeji wuo eh, ịma agaghị esi ekwu Ikeji eh, ịma ji dị mkpa n'ala Igbo ndị arụ ejikwa n'ihe egwu egwu eh, ebe anyị si pụtawo arụchukwu eh, ọ bụrụ na arụchukwu ha na-eme na eh, septemba mana anyị nwa na-eme na ihe dịka eprel a maka ihe gbasara maka udu mmiri ọ emume a na-eme iji cheta maka ji ma ike ji mgbe ị ga-egbu ji kepụ ya isi ahụ ọ ya bụ mmemme ji maka ji mkpa n'ala Igbo ndị arụ nakwa eme eh, asị mkpa nnukwu ọ ya kpatara anyị ji na-eme emume a eh, ugbu a